ụmụ ibe ụmụ ibe anyị ekene ụnụ ụmụ ibe ndị ndozi ọdịnala ekene ụnụ anyị sị ka anyị wetara ụnụ ozi ọma nke ndụ ndozi ọdịnala n'ụbọchị nke taa anyị sị ka udo dịrị ụnụ bụ ụmụ ibe bụ ndị ndozi ọdịnala anyị si ebe ọ bụla ụnụ nọ na ọ ga-adịrị ụnụ na mma anyị ga-ekenegodo eke kene orie kene afọ kene nkwọ kene ikwu na ibe kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede ụmụ ibe anyị si udo dịrị ụnụ anyị nwawo ndị ndozi ọdịnala igbo ama mma ndị be ọ na anụkwu igbo anyị si anyị bịara idozi ọdịnala edozi ama mma oyibo bụ ihe ahụ so ndị mmadụ anaghị aghọta ihe bụ ndozi na ihe bụ ọdịnala so ọ bụrụ na ị na-anụ igbo anyị kwuru na anyị bụ ndị ndozi ọdịnala ịma na anyị adịghị yustu ndozi ihe ọ na-eme ha na ihe eme na ndị afrịka gbafuzie ịfụ ha ebe anyị nọcha ndị nọ n'Europe ndị nọ na amerịka ihe eme ha na onye ọwụla na ọsọ ha na-abịa ha na-abịa onye ọwụla na ọsọ ibin mmadụ nwugodo ebe a sef ndị isi ojii agbapụ ọsọ ihu ebe ahụ na-adịghị mmadụ osi ụzọ nke ọzọ ọ sị bịa emeka bịa emeka ịfụ na ndị a na ebe enyi nna aka isi ebe ha na ha confront anything n'ụwa never ever nwebeghị mgbe m fụrụ ndị ojii confront ha kwa isi osi ụta na-abịa ha esi ebe nke ọzọ ịkara asị ya nwanne bịa na ọ sị gị mba ịhụ na e nwere dị ebe ni ka isi ebe asidenti mere kama ị ga-esi ebe aha jee mara ihe na-eme ebe aha ka a mara ihe e ga-eme onye nwere asidenti o si ụzọ nke ọzọ ka ọ kọtụọ dị asidenti ọf ọnyanwa anyị ji wee kpọọ ya ndozi ọdịnala ndị mmadụ aghọtaghị ọbụ ihe bụ ndozi yusi onye nwa mere bikọta ọbụ na ọ bụrụ ya ndị mmadụ kwesịrị ịma ihe bụ ndozi simpụl anyị soro igbo ebe a ihe abụrụ igbo igbo ndozi ọdịnala igbo ka anyị mana ndị mmadụ agaghị aghọta ọbịa osi ọnwụ ha ụlọ dị n'ala igbo unu na-eme ya ihe ndị igbo anyị mọst mba ndozi ka anyị bịara biko so ọ na ị chọrọ ndozi nsogbu adịrọ ọkwa na ị na-ekwu na ihe ị na-eme dị mma there is no problem I wish you good luck mana ọ bụrụ na ị kwere na ihe adịrọ mma na anyị chọrọ idozi edozi then you are welcome unu aghọtago so because ị mana mgbe m gwara ndị mmadụ si ha na mma ndu bụ mmadụ ndị mmadụ aghọta ha datịrị nwanne before i were anything si ka idozie n'ụwa ga-aga ị ga-aga through hellfire ị ga-aga through hellfire because any iron ọ bụla ị chọrọ iyuz wee moduo anything ọ ga-aga through through normal ọ ga-aga through metal work any iron ga-aga through metal work even the energy that creates mana mgbe ọ na achị ịpụta n'ụwa ọ ma ihe ọ na efes ya ka o ji wee nye man ndị ụka ji wee sị gị na you are born in sin because ọnwa ihe ije ka ifesi ịmakwa ihe atọm na-eme aggregate within themselves ịmakwa ihe ọwụ nna mewegoro otu a mewegoro aka ka ị mara ihe ihe ya ọmụzụ ga-eme jọ cheki begoro aka gị oo cheki ihe for two hours mma ma ị ga-eji disem aka ha eri nri because ndị mmadụ agụta how simple how and these things work before that otu aha spam nọ n'ime afọ gị na-eme udo onwe ya ọ na-echego ihe na ụwa a ga-eje mgbe a sị gị na adam ri tree of knowledge ịma ihe tree of knowledge datina na ọkụ ka ị na-aja ime iti n'ụwa faya wetegodo okwute were ka ihe a na-akpọ ya ihe na dịka blade iron blade ya nwakwa ya n'ọkụ ka ọ na-agba speed were etiri n'elu okwute ọ were etiri na na iron ka ife ụdị ọkụ na-apụ dị ya ụwa ị na-asị ka ebe ọkụ asị apụta jụọ ndị weda jụọ ndị na-agba ihe ọkụ ha weta iron na-abụ na-agba ya kedu ebe ọkụ ha si apụta everything is fire so ihe na-apụta n'ụwa ewu because this thing na-ekwu all the, condense is concrete but the same thing dịkwa na your brain in light all the same thing ahụ ifuru n'okwute ahụ the same way o si behave there ka o si wee behave n'isi mmadụ that is how this energy will purify ọ ga-agasị ihe a niile wee purify ya the mind nke ọ chọrọ because ọ chọrọ awareness and o nwere ihe ọ chọrọ o nwere ihe o idiri mana ndị be anyị aghọtaghị igwe ha simpụl that's why ya omume ihe ụka ji wee jide nwa gị biko ihe a na-agwa gị dị gị n'isi already that is why every religion will catch you ndị islam ga-ejide gị ndị juu ga-ejide because automatically this is inbuilt mana ị mara ebe ị ga-esi wee buru ya wee jee because you were your god you were god only people who are god will know this thing because god is governed if you govern your mind ị ghọta ihe m na-ekwu then ị marazi ebe ị ga-eso wee jee ndụ wee go n'ọdịnala will give you ebe biko ọsọ nwere ka ị ga-esi wee chi iri enu gara inwe ebe zụtara okwu ichi iri enu ị ga-enwe ebe ịzụtara okwu wee na-arị enu biko ọsọ ọbụ na enwere ebe ịzụtara okwu ka ebe ị ga-esi arị dị enu kedu ka ị ga-esi arị enu ọ bụ na enwere ebe ịzụtara okwu wee na-arị enu that is why eji wee kwuo na ndozi ọdịnala ga-enye gị base ịzọdozi okwu wee rịbazie enwezi ị chọrọ ike adị ka adị ah, that is your own personal problem enwezie ihe ọzọ ị chọrọ ị to it nke ha dị dịbaziri gị then you add onwere onye ji gị aka but you must have base basic knowledge why you are here kedu ihe ị na-ebe eme ọ bụghị chọsụ i am i am i am i am it means nothing ajụọ gị na why ka ihe ị nọ n'ụwa eme why you were born why are you here ka ị chọrọ ego irie nri mụọ nwa that's all. kedu your purpose on this earth why are you here ihe ahụ ajụjụ na ajụ why are you here ịbịa taa afụfụ afụfụ ọgwụna irie nne nyụọ nsị that's all why you are here agwa ka m na-agwa ndị be anyị mana ndị be anyị achọghị ịghọta oles ma the reason why na ngị nwa na onwe gị chọrọ destiny there is something wrong you want to repair it you want change because everybody talk about change everybody talk about change but why people don see the change because they don understand ka ha mara ihe will change inside them ha chere change of politics from apc to pdp or from, um, from man to woman that is change no the basic knowledge is good and evil now nwatakịrị ha 7 years ụbụrụ ya ekewa obidozie maraba ihe ọjọọ eji wee so na adam the tree of knowledge ihe ahụ process of development of the mind ka a na-ekwu ọ bụla maka mmadụ onye ọbụla bụ adam everybody is adam everybody is eve onye ọbụla bụ adam that's why eji wee sị gị na nje kere ụwa ị dasị ọnwụ nke adam ha metere mba ihe ha adam fụrụ ka ị fụrụ so ihe a na-ekwu maka ya bụ ihe dị n'ime ka a na-ekwu so ihe dị nọ nso n'ime dị ifeanyị n'ime dị okechukwu n'ime is ordinary one company only thing bụ na ị nwere different telephone number mana onye ọbụla iji telefoonu gị aha wee kpọ ọwụ ngwa ya akwụ the bill and ihe ọbụla ị kpọtara ebe ahụ i were isi gị wee buru ya kpọtara so this process life na-aga isi process ka ọ na-aga ọ bụrụ ebe a ka ọ kwụsịrị nke ahụ ọ nọ n'ime afọ ọ process ka ọ ọ gasịgo the process baa nọda proses wuchi nke a mụ na gị nọ na ọ gasịkwa nke a ọ bakwa nda proses mana ọ bụzie na nwetaghị the level of point achọrọ wee mee accelerate nwanne ịda na ị bịara hia and ị reduce kwen point ịbakwa abakwa ịgbatuo agbatuo so you must know why you are here first of all because o ebe ga-ebidozi wee rịbazie elu all from there chọwazie knowledge how do you do this and that and that ọ bụrụ ka ị bịa ebe a bụrụ chief na eze chief eze onye ka ị na ihe nwa ndị isi ochie mara ihe who are you going to chief governor who are you going to govern ụwa ọnwa isi ụwa ọnwa isii ị chọrọ ego money for what gịnị ka iji eme gịnị ka iji dị ego eme iji eri nri o nwere onye gwara gị na ị gaghị enweta gaghị eri m nri who told you mmadụ na-agba ọkada wee na-eri nri ọ mmadụ gwara ya gba ọkada mba mmadụ na-anya keke mmadụ na-ere pure water mmadụ na-ere biskit if your brain can tell you all this thing that means you are prepared to survive anụmanụ bi n'ọhịa na-eri nri eriju afọ ụmụ bi n'igwe na-eri nri onwe ebe a kwasara ahịa ụmụ bi n'igwe na-eri nri enwe ebe ha kpọsara ahịa ụmụ ibe ọ dịka nke anyị ogotika mmadụ ga-anwụzi hei onwe ihe ọ na-eme nkewa nkewa mmọnwụ ọnwụ na-enwe ihe ị na-eme one word gbanwe ndị ndị nsoro oyibo si when one door close another will open bikos ihe mere bụ na ịdị manipulated bikos ọ bụrụ na ịdịghị manipulated divin ọngụnwa sef onye kpara nkwa ahụ si ngwara bere ọrịrị onye kpara nkwa ahụ si ngwara bere ọrịrị ka ndị igbo si na onye osimiri fụrụ okwu ya ka ọ na-eri ọ bụrụ na ngịnwa chọrọ adodozu desire nobody will catch you onweghị onye ga-ejide m bikos ya abụrụ desire m this not my desire you got to my desire bụ ịma the purpose am here that is my desire but mgbe a nwere desire you want to desire ị chọrọ desire iwu chọrọ ka jidere dịka nwa bekee that is why they catch you ndị ụka jidere gị because ịchọrọ maka nwa bekee ndị ihe ọ bụla ị na-eme you are a victim because you have a desire ọ dependere ka ihe wụ your desire kedu ihe wụ your desire dị na ọnwụ na ịmara ya ọdịzaya mara ya kọndishọn dị na ịmara ha na agbadịkọrọ ọnụ ọya ya ji gị mmadụ ji ekewa akpa ya ebe aka ya na-anaghị eri onye ọbụla na-eme ihe ihe ọbụla ị chọrọ n'ụwa ị ga-eme nwunye because you are the person you are looking for but wee aka eji wee gwa gị na e, jizọs ndị ụka ji wee sị na jizọs nwatakịrị na gị hapụ ndị a ka ha bịakwute na na eze eluigwe bụ ndị dị otu akwadoberie that means ọ na-ekwu na jizọs nwata na ọ ihe a na-akọ ndị ọwụ nwatakịrị until you right ka e mee Jizọs ruo ejizi apịa afta 12 years ọ kwofuru efu ọ pụtazie na 33 years ọ ga na wilderness ka ebe ọ nọ because ihe m ji ekwu ihe ahụ maka na most of you ihe a bụ ihe e ji wee zụọ ụnụ jugodi kedu ebe ọ nọ that time what happened to him kedu ebe ọ nọ ọ bụ ihe a bụ ihe anyị kwesịrị ịjụcha ma ndị a kwesịrị question you have to ask them. mmadụ agaghị agwa gị sọntịrị jos hold on to it chukodi what happened kedu ebe ike akwụkwọ kedu ebe ọ nọ o ji wee disapia onye ọ bụla jos like that o mechara miracle disapia pụtazie ọzọ nwụọ nabazie n'igwe <laughs> na ụmụ ibe cheke nna ihe cheke na ihe awụcha a wụcha something a na-enye gị meseji de are telling you something but because ị naghị mara dị ebe a nọ sef mịafọzikwa ị naghị aghọta dị ihe a na-akọ dị akọ mịafọzikwa ịghọtago that's why ndị afrịka na anụ ndị afrịka na anụ ọgụ onye ọbụla na anụ ndị juu ga-asị jide kristian ka egbuo ndị kristian si jide islam ka egbuo my brother ihe abụrụ life this is not life wepụgo just wepụgo religion ahụ n'isi gị now everybody is your brother and sisters onye kere the country nwa bekee ị na-anụ ọgụ onye kere ụka ị na-anụrụ ọgụ nwa bekee so you see isi ebe a ha ji gị isi ebe a ha ji gị ihe niile na-eburu Africa ọgụ n'afrịka was created by nwa bekee and you still want to be like nwa bekee because esi nwa bekee ha bịa mịa nye gị your freedom everything nwa bekee created and you still want okwa the same people the same people is ife ụkwa ha n'anya mana you want to be like them all their way ka ị likiri because the desire ị nwere the desire came from them you don't light to yourself because ọnwụ na ị likiri ịnọ na village ị gaghị ga city at the first place ị karị na village but o nwere onye igbo chọrọ ịrọ vileji onye ọbụla chọrọ ịga siti ebe ihe na-eme kedu onye nwee city life ọnwa bekee nwee city life ọ capitalist movement ka ọ bụ but why don't you build it ọ bụrụ na ị chọrọ ya if you want it you create it yourself why ji achọ ka mmadụ create ere gị why do you want somebody to do that for you ka ihe iji wee chọọ ka mmadụ mere gị why and ị gaghị eme nwe ya you are not capable of doing it then why are you complaining ị gaghị eme nwunye then why are you complaining ị chọrọ something have a desire and you are not up to that desire and you are complaining why ị chọghị ije ụka then don't go to church why are you complaining why you just complain you don't want to go to church you go and come and see down why are you complaining ndị na-eti isi anyị na-eti isi anyị ọ gị leave them alone because ị nwaghị ihe ị ga-eme na complain complain complain talking is not a strategy ị nwere plan mee ya apply ọ bụrụ na ị nwere plan apply your plan apply them physically complain enwere complain enwere ihe ọ na-eme n'ụwa no never not today not tomorrow life you see bụ mmadụ mma nke ndụ the sword all sword of life sword of life sword ọ pụọ nọchitere gị n'ụzọ onye akpana nwa agụ aka n'ọdụ ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ onye akpana nwa agụ aka n'ọdụ ihe a bụ egwu ndị igbo niile na-agụ jos gedere egwu ndị igbo niile na-agụ ka ịfụ ya jedena egwu ndị abịrịba nke a na-ebu mmadụ n'isi agba ịfụ ya ihe niile ndị igbo na-ekwu bụ na ụwa bụ otu a ka ọ dị onweghị onye si gị gbuo mmadụ onweghị onye si gị gbuo enetin mana ịpụrụ moto na-aga mmadụ nọchiere gị ụzọ ịkpọpụta ya n'ụzọ na-eje ebe ị na-eje oke esi eme ya but you don't have empty desire ihe anyị nwere empty desire ọ bụghị real desire desire gị bụ na ị ga-ama ihe ị chọrọ you keep on building on them build based on your desire ọ bụrụ jos ụmụ desire na-enwere isi ọ bụrụ ya nwanne ihe mere anyị ji ata ahụfụ today yesterday agwara m ụnụ ka ọ dị before yesterday ihe mere anyị ji ata ahụfụ mana until we know this thing na build a base based on this base ihe awụrụ ụwa ka anyị na onwere onye karịrị ibie nobody is above anybody here ndị iche na ha karịrị gị bụ gịnị ha yuzuru ụbụrụ ha wee rụọ something a na-egbu mmadụ na igurube ogbu na dozin oyi ha because mba amerịka na-aba today because na a nwere ogbu na dozin ọkwa ọgwụ ịnapụ ya ogbu na dozin ahụ paspọtụ ya baa na ọgọ ihe amerịka na-abara mba today gwara ji infọmeshọn british na-aba mba kwana ha e ji infọmeshọn eji arụ ogbu na dozin so ị kwesịrị ịma na enweghị that is e park pak nọ ihe ọ sọkwara gị kọọ ma ị nwere ogbu na dozin nwanne enwekwe na atụpụrụ gị ọnụ onweghị onye gị na ana ka ije ka ikwu anything because ihe nwere ebe ahụ knowledge of good and evil and for the evil to thrive ọ ga-egbu good and for the good to thrive ọ ga-egbu evil that is the system ifuru onwe gị so ihe ndozi ọdịnala ị bụ ka onye anyị base for thinking faculty for you to build your thinking faculty enwere onye m ji ga-eme asị gị bịa soro m don follow me enwere nwere movement nne m don follow me enweghị ebe iso m eje mana ihe m nidiri bụ ka awa people chebe uche na-eme omume ka mmadụ human being that is all my own ana igbo adịrị mma onye anyị ebie ndụ ọfụma build our own desire anyị chọrọ ọ bụ somebody's earth desire our own desire kedu ihe anyị chọrọ all this thing ka anyị chọrọ then let's go after it ọ bụrụ abịa pụta na-akọ nọnsensị eh? nna nna gị ọmụ ihe na-akpọ UN nna nna gị nwere UN nna nna gị nwere kọntrị nna nna gị nwere IMF nna nna gị nwere ICC then nke ekwere ihe na-ekwuzi na onye plen ihe eji arụ plen dị n'ụwa ka ọ dị ihe eji arụ moto dị n'ụwa ka ọ dị most of them dị n'africa came to africa so what you lack is information how do you get this information through education and research and technology why don't you go and do the research and do this thing yourself why ị ga-agwa ndị be anyị something ikpere ike even ịkpọtagoro ha akpọta sef ọra ha gaa na klaasị si ya nọdan ka unu kwuo okwu bifo ị mara ihe na-eme na osi ebe ahụ binie si gị na somebody will not tell me what to do ọwụkwa ka ebule ga-eje eje ụmụahịa ọwụkwa ka ga-eje eje ụmụahịa ọ bụrụ otu a ka esi eme ya n'ụwa ọ ka esi eme ya n'eluigwe ka esi eme ya n'ụwa ka esi eme ya n'ụwa ka esi eme ya n'eluigwe mgbe ị na-apụta apụta n'ụwa ivin nwa nọ n'ime afọ amago n'ụwa dị otu a ọkọchị pụta ọ na-eti ụwa ụwa ụwa nwa ya o ji ebe akwa ịmakwa na nwatakịrị a mụrụ ọfụ onye ha ebe akwa na-arụ ịma na amụọ nwatakịrị ọfụ obe ha akwa na-arụ bikọs ọ pụta ha n'ebe o tie nna nya nwa n'ime o nna abakwa m n'ime afọ nweghị gịnị ka nna ebe eme ọ bakwa n'ime afọ ịmakwa na ilusion three ndị igbo si na eteghete iteghete that is ete <laughs> mmadụ eteghete ndị igbo ji wee na-asị ebe eteghete ebe eteghete ebe eteghete na ebe a abụrụ bụrụ ya ebe ahụ three dimension you have been trapped ị na-anwe ebe ị na-aga atrapụọ gị da na ebe a sị gị nwanne bịa na ị nọ nwere ọrụ esendịrị gị ọrụ ebe a ebe eteghete ebe eteghete na ebe eteghị ete ndị igbo si nọwa iteghete bifo iwe ru iri na iri ya ese ị na-arịgo enu ị kwesịrị ịha ya ị need more speed to escape this place because ya density ebe ị nọ na nwere too much density that is why mgbe ndị ochie anyị gwara ha na the soul need a certain weight to escape this place ọ oh, rocket ọwụ na ịnweghị ike inwe enough velocity to escape the time ịma <laughs> na destiny ọ dịkwa na sayensị rocket need certain velocity to escape the earth ọwụ na ọ bụghị ọrịkwa oje na hawaii o oh, si na california ọ daa na hawaii but o nwere velocity ọ ga-eme onwe ọrịa ome ha na escape the time that's all o move from here ọ bụ ihe gị nwa idiri how do you generate this information to escape the time ndị mmadụ ga-eji na egwu na ọkụ na-eme those things ọ ihe a nke ha na-eme ụnụ amara ihe ndị a na-eme pụta ụgha ịma ihe ha na-eme mana o nwere consequence were nke gị why don't you build yourself up build yourself you can build yourself up to that stage ị ga-eme nwunye mana ị chọrọ ị na-apịtọsị aka na-emegasị ihe dị iche iche e nwere ihe ị gaghị eme n'ụwa enwere ihe ị gaghị eme n'ụwa o nwere ụmụ ihe ị ga-eme ị na-eme ọ na-adensi more density to your soul ọ na-akọs more density to your soul nwere ike next time ị ghaa na ọchịcha sef ma oke nwere ike ị na-ekwu ya bikos na abụrọ m onye ọcha nwere m afụ ọnụ nwee isi ogologo dịka Jizọs Kraịst ị gaghị ege ihe m na-ekwu ha dịdibin na m nwere isi ogologo na-achakwụ nka mmanụ ọpa kịta na ehe most of people ga-eburugo pikchọ ndị na ya ha na wọchip mana anụ m eji na oji na ha onye ojii ya nnukwu apụsi ebe a pụọ onye ojii ibe m onye nkịtị yes mana enwere onye ga-agwa gị ihe na-agwa gị ebe a ihe ọbụla ndị ndozi ọdịnala na-eme enweghị ndị na-eme ya n'ụwa ma ndị ọcha ma ndị ojii ha anaghị eme ya maka nwa bekee adịghị redi inye gị infọmeshọn ka ịbịa gba ya tu 0 nwa bekee adịghị redi inye gị infọmeshọn ka ịbịa gba ya tu 0 mba nwa bekee is competition nwa bekee gbara onwe ya fisikali ọdịrọ fit so how can nwa bekee compete ọ bụ through lies and ụmụ ihe ha na-eme na-arụ ngwa ọgụ that is only way nwa bekee can compete because ọ ihe mmadụ na-eme ka ọ ma anya ihe only way nwa bekee ga-eja compete gị wụ ihe ọ na-eme so ndị nwa na onwe gị ka eki ga-esa compete nwa bekee what is your own plan kee your own plan ihe na enwe m iwe nnọkọta nwa nwa anwa afụkwa ndebe anyị ka a na-ajọ nwa bekee biko ama m onye aha akantị njụọ ya nwanne nna nwata gị ọ na-ebu nna ya ụzọ amụ dị ọkpara kedu ihe why are these people so special to you why kedu ihe what is the problem kedu ihe mere ndị a ji dị so special to you ịchọrọ ọkụ so ịma ha ka esi eme ọkụ then nothing is ịchọrọ mmiri ọnụ ezigbo mmiri you don't know how to purify your water then you drink gota mmiri gota ṅụọ mmiri gota na so ọ na nwa bekee anọghọ n'ụwa ya agaghị ebizi ọhịa na agwa m so if there is no nwa bekee we cannot live if there is no nwa bekee we cannot worship God ma ọ bụrụ na anyị chọrọ i even though Igbo don't worship eh wụ na nwa bekee nọọsụ n'ụwa ya ga-enwezi ego ụmụ ibe ihe a ule ka anyị na-ete onwe anyị ihe ọ sọkwara gị mee dia can never be a respect for ndị ojii si na m gwara gị ndị ojii enwere ugwu ugwu ndị ojii dị na the past ifiri nke a nwa anyị na-apụta sef na-agagharị ọ because of nwa bekee knows who we are that's why nwa bekee ji eme ọnasị anya o were maka nna nna anyị ha na-akwanyere anyị ugwu ọ bụrụ na ọ bụrụ ya ha anyị ihe n'ikuku anyị na anwụsị ya gwa bekee na-arụ ihe a na-agba n'ikuku mmadụ anwụọ ịrụọ na nke eji difendị ya ọ na ịmahọ na a na-agba ọgwụ a na-agba agba n'aka na ọ dị denja mmadụ onye na obodo unu ndị isi ojii na-edifendị datịn kwa abịa ha chịkọrọ na-agba ụmụ ha kedu mbọsị ọgwụ batagoro na naijiria jụọ kedu ihe ọgwụ a kọntenụrụ kedu mbọsị atụgoro nri atụrụ nri atụrụ emere impọt food eburu eje na labụ cheki edi food before e distribute to the when was that last time that has happened? kedu the last time echekiri ihe ndị mmadụ na-eri a na-ebute mmadụ ga-aga na china rụọ siga bute a na-aṅụ rụọ tomato from china bute ana na-aṅụ rụọ henikin from china bute ana na-aṅụ when was the last time the government pụtara sị destin a ga-echeki ya echeki because ị nwere ike isi ọ gị mana your gọọmenti na-eji oji so they don't care so onu niile na-eji oji ofu akara ụta mmanụ ọhụụ bụ juo ọha ọnụ ma ị chọrọ ma ị chọghọ this is the justification ana justify everybody is in one bus dị ọsọ gị na-ede na Facebook na-akọ nọnsensị nke anyị na-akọrọ onwe gị ihe a maọbụ na black people mgbe Trump na-ekwu maka ndị isi ojii o nwere mgbe ọ kpọrọ mmadụ afa ọkwọsị ndị Afrịka ma ọ ndị Naijiria o nwere mgbe ọ kpọrọ ofu onye afa ọkpọrọ mmadụ afa mba ọ kasị na ndị Afrịka amaghị ihe ndị isi ojii amaghị ihe yes na so ọ na anyị na-eme ihe anyị chekwa na anyị dị na ada iji na-eme something nwere all this na-eme ndị ojii ọ na-eme ihe oche dị different from ndị ọzọ onye maka ihere ji eme m dịka ọsọ mmadụ ihe osikwa kwa mee as long as na majority of our people ka na-eme iberibe adara m iberibe ọsọ gị nọ na nasa onye ojii nọ na nasa ifere na-eme ya biko ọsọ mana majority of ndị ojii ka na atị mgbe he knows he knows anya ọtị anya ọtị na ala bekee anya ọtị onwe na naghị ewe mmadụ n'ọrụ anya ọta ibiaba ọkpọrọ mmadụ from be ha bịa ndị Europe alaikikwa ha yio mana ndị Europe enweghị option nwa bekee alaiki ihe a China na-eme mana ha enwere option so nke nwa na onwe gị ha agaghị alaiki gị nọdụkwuo n'ime ha nwere option about you ịmana na enwe ihe dị na mmadụ laik laikiri gị nwekwa option <laughs> nke a bụ na ha laiki dị gị mana ha nwere option to dictate what you do and does ọ bụ the biggest o oh, nwere biggest chem to us na nwa bekee ga na-agwa anyị ihe anyị na-eme makwana ihere ka ọ bụ ihe ihere ka ọ bụ dịnyere anyị asị ndị isi ojii ndị isi ojii amerịka agaghị eme nwe anything because ha nọ under a government of nwa bekee so ndị isi ojii afrịka ọ bụrụ abat gọọmenti ọ bụrụ na anyị chenji awa bihevio change awa attitude ifu na everything wi chenji. automatically things will chenji mana nke anyị achọghị dị chenji echenji no we don't want to change anyị chọrọ ịdị otu anyị dị na complain kweo mmadụ na-eme something for years years years before the war before the war ndị Igbo na-emewe ọfụma after the war ndị Igbo anaghị emewe ọfụma so ka ihe mere na anyị nwere ike isi why what happened why na anyị anaghị emewezi ọfụma why ọ bụrụ about cash money ọ bụrụ about electricity izi about your behavior ndị Igbo na 90% of ndị Igbo na-ezu agba ama ọkwa ịma 90% of ndị Igbo today generation anaghị anaghị ekwu eziokwu eziokwu adịghị ha n'ọnụ ọ good money 90% of ndị Igbo after the war ndị amụrụ after the war ndị amụrụ after the war eziokwu dị ha n'ọnụ good money even good money nwe ga-enyo ya enyo so kedu onye who's to blame ka onye ga-ebulem na your own problem ka onye nwere ike iblem nke nwa na onwe gị mara ị naghị ekwu eziokwu onweghị ihe ị na-eme dị mma then you are blaming who ka onye na-eblem who are we going to blame na ndị this generation na ka m na-ajụ ajụjụ a kedu onye anyị ga-eblem oke ịmago na na ndị ụka na-asị asị na na-ezu ochi na-agba ama then what is the solution for yourself kedu the solution for this problem ndị ụka eme na anyị e pọpị ndị islam ma anyị pọpị ndị juu eme anyị pọpị naijiria ma anyị pọpị what is solution ajụjụ ka m jụziri gị ka ihe a ga-eme ọ bụrụ jos ị na-ekwusa okwu na facebook ka ihe ị ga-eme tụfụrụ anyị nwere nsogbu what are we going to do ihe a bụ ihe na agba ndị be anyị all the time si ọ bụrụ jos ikwu okwu ikwu okwu ikwu okwu abụrụ anything you can talk talk talk from there to 100 years ma ọ bụrụ na ị mara ihe ị ga-eme mana ị nwere nsogbu ihe mere ndị ndozi ọdịnala ji ekwu okwu a because anyị nwere onwe anyị sef we can go and do it but etiri tree cannot make a forest etiri enweghị ike ime ka nwee forest never not today not tomorrow ya that's why anyị ji apụta ekwu okwu anyị na-ekwu ọ bụ na ọ bụrụ ya ịbara onwe gị n'ụlọ na-eme ihe ị na-eme mana anyị mana majority of ndebe anyị bụrụ victim bụtụ victim na ndị mmadụ amaghị na ihe every gọọmenti n'ụwa anụnwa chọrọ bụ brain of the people because ha mana ha jide ha na your brain you are were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ e n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ, anyị ma na ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ, mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị. kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com ha capture ha na your brain you are nobody ndị isi ojii today inside their mind their inner mind nwa bekee ka ha bụ don mind them onye isi ojii nwaanyị for ha to see onwe ya asị onye mara mma ọ ga-etinye isi ndị ọcha na ntị o fụ onwe ya asị onye mara mma ọ ga-ete ude ọcha so ọ naghị afụ onwe ya asị ibi na onye ojii fụ onye na-eji oji too much ọ na-adị ya somehow onye ojii afrịka fụ onye na-eji oji too much ọ na-adị ya somehow because o belivuru nọọ ihe na-acha ọcha ma ihe ka a na-eji oji abụrụ ya ọwụ isie mee dada ọ bụrụ ihe mara mma ọwụ isi eto ogologo ehe ọ je were ude ọcha fịọ n'ahụ ya ọ na-acha ọcha ehe ndị afrịka fụ nwaanyị na-acha ọcha ọ na-adị ha difrent ọ na-adị ha ka ọnya gbara mma nke ha na-eji oje amara mma ọ ya onye a na-eji ka unyi ka ihe nji onye eme ọ ka ọ mụọrọ m enwe isi kpọta <laughs> onye ma na-eji oji ọ bụkwa ha na ya na-eji oji mba ọ na-achọ onye na-achọ nsọ ọ na-achọ ọchọ ya mma datiazi onye ọchaka ka onye oji mma so inside them because ha ma na destin thing wu through educational system enyere ha ọ bụ dị religion mere gdatin datin kama na ebe the game nọ wee bido bụ na the <laughs> m ị na-ekwu this na Facebook the system of of of of of government nwa bekee wetara Africa ihe na-akpa judicial system of government ọwụ religious system a nke e were tii na gọọmenti ahụ so ma ijere ụka ma ije ha ụka ọ ha mana ọ dị educational system ị na-aga everyday that educational system ahụ ị na-aga ọ ebe ahụ nwere problem ọ bụghị na chọọchị ọ bụghị chọọchị ọ wụ that place mana ọ dị system onwe n'ime ọ na chọọchị ụdị sistem ahụ etinye n'ime edukeshọn ahụ ọ bụdị sọnde sọnde medicine anyị na-eje ọ ebe ahụ ka dị main problem dị mana nke ahụ ndị proud na-aga ya kee ka o si dị na mmadụ ga-awụsi injinia na afrịka ọ awagota iwe injinia maha awagota ọ wụ lọya mmadụ nwụọ lọya na-aga na striti fụ ka kụrụ mmadụ ọtọ n'ọsị ụzọ nke ọzọ lọya lọya ụzọ nke ọzọ ị jụọ ya lọya ha ọ sị gị na na ndị eke ga-eji dị ka ọ bịa zaa ajụjụ a n'ofolo 1000 lọya lọya na-asị ma n'ofolo 1000 eji ọsị na Naijiria is a lawless country mana ka ekwe onye nye gị certificate lọya ka onye nye gị certificate of lawyer mana ọ bụ dis pipo nye gị certificate abi that means you are not a lawyer ọ bụ na lawless country then ke certificate iji onye nyere gị iji eme gịnị so lawless country nye gị certificate iburu na-akpagharị siri igwukọ na-asị na ewu lọya I am a lawyer with certificate lawless iji ụmụ ibe ọ bụghị na ọjọọ na mmadụ nwa m eto onye bụ na nwa m ma ihe ya emebigo m ịbanye nsi ukwu ọwụ na ịwụ lọya naturally ịma ihe ị kwesịrị ime not about certificate you know what to you should know what to do ọ bụrụ na ịwụ lọya otu mba ọ chọrọ certificate ọ ga-eji wee na-asara ndị mmadụ ego am a lawyer am e a enwere keesi nye nwere keesi wetara m kesi enye ya kesi ọ gị 1 million naira nọnsensị jewara a na-eme loya loya ntị na ahụ owu ndị igbo ga-agbanwerịrị this 24th century igbo population 70% of them dey 30 years below olesi ma ị chọrọ iso ndị a wee nara nka ọwụ na ị mgbanwe this is time of mgbanwe ka anyị mee na ihe ọzọ anyị esorogo ndị nkịtị a mee ihe a too much this nonsense a na-eme o nwere uru ọ bara anyị kedu uru do we have any na anyị makwana anyị nwago ndị ata afọ ọ bụghị ndị a the problem bụ anyị nwa ga-atasịsịa ụfụ atasia ya ọfụma anyị tasịa ụfụ n'ụwa anyị kara na Genesis this generation ka m na-agwa okwu ọ bụrụ ndị mpapa anyị tasịa afụ n'ụwa anyị ga-asị kedu ihe mere eji mụọ ya mụọ atọ olesi ma anyị nwere anyị take action now olesi ma ya agbanwere change ye plan mee a different thing ọ bụrụ na ọ bụrụ ya nwanne ọkwụrụ na amụsị nwa na-edesasị nwa gị ya apụta otu ọmagide gị ọwere ọma ha ọma gị ọma were ma ọbepụ gị isi ịkwara ịkwara condition anyị nọ just na only one generation of war e, e, um, just na anyị nwere trauma about war na amụrụ anyị after the war look at how we are. chekizienu ndị a mụziri ebe ọ bụ na anyị nwere onwe anyị isi adịrị anyị mma anyị nwa amụzikwe ndị isi adịghị mma ngwa chekie ndị ọ bụla isi na-adịghị mma dọbụ ka ndị imagine sọsọ na first generation na-ejeghị ụka ka anyị bụ jos chekigodi ụdị iwe dịtị na-ewe anyị chekizie ndị anyị ga-amụ amụ ha were anyị ha were ndị ụka <laughs> wee kwuzire nwa bekee kolonizere anyị ịtọ o were gị ọmapụ gị isi o jide gị ọ gị isi were isi gị taa ata ka ọ ma e nwere ke nke amadị onye ochie ube na echebego maka akwụkwọ amadi onye ochie ube ọ sị nwa ya bịa ka ọ kọrọ ya sọmtin <laughs> nwa ya nwa ya abịa mma ya abịa ọtapụ ya ọtapụ ya ntị mma ya si ya ka ihe na-emere ọsi ya na mgbe m na-eju ochi ịgba ihe ị gwara m kịta na o megide ejide nne m o ruo ka agbagbuo m agbagbuo ka ịba na-ebe akwa ịbazi na-ebe akwa ka a na-agbagbu m ị na-ebe akwa mana mgbe m na-ezu ori enweghị ihe ị gwara m kedu ka m ma esi wee nọdụ enweghị ihe m ma ekwu o ruzie mgbe unu ga-anwụ ebe m akwa mba ọ ka mma e e na m sevuru ga-esi evu na ka ịpụta ka ịpụta jenereshọn anụ nwa anyị nọ nwanne ọ na-ana ana ọ bụrụ na enwere ihe anyị mere ọ ndị papa ga-anwụ they die ndị mama ga-anwụ ha ga-anwụ ọ mụ na gị anyị ga-adị ndụ were eze na akpa ekwere because nwere kedu jos kwugodi m one structure anyị lere n'ala Igbo for this generation one single ideologically ideological structure for development one single I want to know achọrọ m ya ma kọrọ m ọ bụrụ jos ị na-ekwu okwu akpagharị gwa m one single plan we lay down for this generation because ka ihe na-achọ iri elu inwe ebe ị ga-azọdo okwu wee narị imosu hold somewhere gwagodi m sọsọ buy and sell buy and sell na abụghị plan onye ọbụla can do buy and sell ana igbo there is no structural plan ọ nwere structure but ọ dị mma anyị nwere ike because ị nwere ike ị na-complain na-agwọ si ọwa okorocha ọwa obianọ ọwụ nka ọwụ nka nsogbu adị asịghị m na asị i don't say it's no oke na bọbụ na ọ dịghị otu a ka ezigbo n'ihe anyị nwere ike ime for that what are we ka ihe anyị ga-emekwe nna isi why I tell you this because ihe anyị ga ekwu maka ndozi ọdịnala ọ bụrụ na anyị ama na ihe adịghị mma anyị ma na ihe adịghị mma mana ihe anyị na-ekwu solution to this problem ka ihe anyị ga-eme na bịa ka anyị mee ihe anyị ga-eme ka ndị Igbo dị mma na anyị ma ihe anyị ga-eme we know what to do but you gaghị eme mba na ọ bụghị ebe a ọ bụghị ebe a you must do this you must do that na ebe ka a na-eme life abụ ogbe ekweghị ebe a ụwa abụrụ ebe obibi ya wee transit ka nọ. don confuse yourself with illusion ebe a nwere onye na ebi ihe onye ọbụla n'ebe a ga-anwụ anwụ once a mụrụ ga-amụ ihe na-eche gị bụ ọnwụ once you are bet ndị mmadụ mmadụ nwụ na na-ebe akwa unu kwesịrị ibe akwa mgbe mmadụ mgbe a mụrụ mmadụ nwatakịrị ife na amụọ ya na-ebe akwa eh, because ọ mana ọ dị limited ọ nwatakịrị na-afụ ụzọ nwatakịrị is conscious ọ dị ka ụmụ anụmanụ ụmụ anụmanụ ka ị na-afụ ya mgbe ọbụla nnụnụ na-ebe akwa fịọ fịọ fịọ fịọ ọkụkọ na-ebe akwa kwọ kwọ kwọ ewu na-ebe akwa mee akwa ka ọ na-ebe mee nkịta mgbe ọbụla ọ na-egbo ọsọ mmadụ na-eburu moto o buru nnukwu moto o buru nnukwu ụlọ na-etuzugharị ọsọ mmadụ na-apụta ebe a na-eburu moto na ụlọ <laughs> ewu na-ebe akwa enwe na-ebe akwa kịa kịa kịa mana ebe anyị na-ebe akwa because ha na-afụ ihe na-eche ka ha fụrụ na iron there is metal in their system ha ma na metal na rust rust they know ha ma na metal na-eme rust they know ha ma na ihe ọbụla nwere time na-abịakwa 12 12 12 to 12 they know it all these things they know all every animals know that na nwụ na-eche ọsọ mmadụ bụ ihe na-eme ọbịa ebe a ọ chọwa paradise ọ ga-ebi without knowing na at any time you can go. ime ha na-achị anytime ị eh, ga-anwụ hm. then what is the problem ị na-ezuzugharị kedụzi ike gịzi ebe ọ bụ na you don't know if you don't know this basic something eh, anụmanụ you even ọkụkọ knows it ọkụkọ pụta n'ụtụ oche kokoro nkọ na-apụtakwana m taa ahụ hel ka ụdị ihe bụ ihe a a na-akwa mma ndụ nwa mkpi a na-eto ogologo nna nna gị sị a na-akwa mma a na-akwa mma ihe a na-akwa bụ mma ihe a na-akwa bụ mma nwanne ihe anyị na-akwa everyday bụ mma ka anyị na-akwa mmadụ nwụọ na ana ebe akwa mana mmụọ mmadụ nwatakịrị kedu ihe mere o ji ebe akwa gịnị mere ọ na-ahachi ọchị ebe ọ bụ na ọ bụ ezigbo ibe ka ọ bịara ebe ọ bụ na ọ bịara njem kedu ihe ọ na-ebere akwa fọ ga-ajụgodo onwe gị a na-agwa anyị something mana anyị gwogo debe anyị osi ebe a banye osi ebe a pụọ ị chọrọ paradaịs go and build ị ga-anọ ebe na paradise dantị ị ga-arụsị ya eje ebe ahụ jee tinye gị n'ime ya ụnụ afụ bụ eruchara ụnụ akwa ya wit ụnụ ahụ ọrụ ụnụ afụbeghị bifọ onye ahụ ihe ọ chọrọ bụ ihe ahụ ọkwa chọrọ ka ọrụcha dị n'obirin ya ka ezi ihe mere ka o zikwata rụcha ụnụ ahụ rie ya n'ime dị why a na-agba ndị be anyị sọntịn ha anaghị anụ ihe what you will lay is foundation not your stupid life foundation ka ị ga-ele here because life never end at is was is the beginning is not ever shall be war without end but not you war without end but not you not you he need to lay a foundation lay a wrong foundation onye ọbụla si ụzọ ahụ pụta nwanne nyuchie nsi ụzọ ịpụta wee izu ijiji ọ bụghị na ọngụ nwa ya ezu ijiji mana ndị na-eso gị n'azụ ga-ezu ijiji ahụ ya ka a na-ekwu ịnyụchie nsi ụzọ izuo ejiji ma ịpụta m ọzọ ọnwụ na ya ele foundation ụmụnne ndị na-asọ anyị n'azụ ha ga-awụ the worst generation ever happen in Africa not even Somalia not even eh, eh, Burundi ma Uganda mba ọ bụ ana Igbo ọ bụ ana Igbo because why ma ihe o ji wee were ana Igbo because in our gene anyị nwere information of the past bụrụzie ndị iberibe ịma onye ịwụrụ prọfeshọnal iberibe ịdakarịa ịmana ndị senegal anyị na-afụ ha nwere ike iwu muslim o nwere ike iwe netin bọtụ ha adaghị iberi ihụ na ha anaghị ada iberibe ha na-efolo dia wee mana ndị ebe anyị bụ anyị ya kọpụrụ nke china kọpụrụ nke europe kọpụrụ nke ndị na-ete isi anị bikọs ihe unu na-eme mmadụ zuo ozu na-atụ uwe n'iro ndị isi anị ka ọ bụ ụnụ ma itiwu mmadụ na steeti mmụọ ya ọkụ ọwụ ụlọ ndị isi anị bụ ihe aha mana anyị akọpịrịgo ya anyị kọpịrị nke ndị chinko anyị akọpịrị nke ndị igwu kọpịrị nke nwa bekee senegal anaghị eme ya gambia anaghị eme ya ha na-ebiri onwe ha ndụ ha ka ha si wee chọọ ihu ya nwere ike ịdị 20 biri na one flat mana gị na ya ji ịchụ asa oburu buru bụ ụzọ bute asa o nwere ike ọsaba ha 20 years o bikos ihe mere ibute ha asa once amara iwu fake you are fake onye fụ ha anaghị ọma na iwu fake ihu onye senegal ọsabeghị ahụ doo ya anya na onye ahụ forest na onye ahụ forest na ọfọ forest original original man mana ngị afụ ya asị iwu fake isi na nekwe ndị senegal ama ah, eh, ihe a na-eme kedu ihe mere gị na aja ibu asa oburu gị ụzọ bute isi o ji ọgwụ o jiri ọgwụ o nwere ọgwụ o ji because normally ihu onye wụ forest mana onye ahụ ndị mbụ these people are for us yes and otu a ka onye forest man kwesịrị ịdị ibi ndị ọmọsara ahụ mọsa ha ahụ adọ nke onye ọnya nwa bụ onye mana onye na-esiri onwe ya but at least ọ na-eme ihe o kwesịrị ime mana nke nwe ị ga-emenwu onye sị na ị ga-nwee ike ibi n'ime ọhịa ị ga-ebi ị na-achọ siti ị na-eje na-achọ ebe ya akpọta ịkpọsịa taa anyị bụrụ isi dada ndị lọya ndị lọya ndị afrịka bụ ti n'isi isi nkarịarịa isi nkarịarịa na-acha white ha na-ebu n'isi jiri kootu kootu ebe anwụ na-acha kootu ndị lọya ha na-eyi ọ pụta ọchee pikchọ pụta ama lọya lọya ịhụ so odoghị ya na ndị ahụ fake human being odobe ya na anyị wụ fake we are fake we are faking our lives that's why anyị ji wee wụrụ worst that's why nwere ihu na enweghị anyị na-eme na-aga aga cheki enyi na even ibe na Naijiria ahụ ọkwasọ ndị Igbo bụ ndị na-efeki their life more than others onye Yoruba ga-apụta na na na London dia sụọrọ gị Yoruba onye Hausa ga-apụta na London sụọrọ gị Yoruba onye Igbo ịpụta na London si ya m nna aka eje ọ sị gị what ọ sị gị what english english english chigem english chi english nna ifeanyị na nna ifeanyị ga ekwere isi ya ifeanyị ha ụfa na ọsụbara gị biliti cheriza ọsọsọ onye igbo ga-emepụta na facebook dee ihe ọsị gị na english ga-adịrọ mma onye igbo ọsị gị na ime asụ oyibo odo ụgha ya na ndị ahụ feki na-enweghị ebe ha ji azụ eje ị ga-asụkarị gba eliza eliza bụ onye dere oyibo ahụ ị ga-asụkarị ya n'oyibo ị ga-asụkarị eliza n'oyibo m na-asụ igbo ọnwụ na ịsụtaghị igbo ya sị na ịsụtaghị igbo mana nke ịsụ oyibo nwanne m asụtaghị oyibo nsogbu adịrọ sị na m igbo ka m dị onye m onye igbo ma asụtara igbo je chọba ka m mesi asụ ya mana ọ maka oyibo ma asụtara ya ọfụma nsogbu adịrọ adọ nke ya nwere ọnwụ nke m amammanụ mgbe edere ya amam ihe ọ bụ ọnwụ na m ndị british abịa ha n'ala igbo aga m na-asụ oyibo mba na de nkekwa ya na ihe gịnị ka a na-ekwuzikwe ụmụ ibe ọ mma na anyị ji n'oge chụwa ego ojii bifo chi eji ghọtago ọ ka mma na anyị ji n'oge ihe ndozi ọdịnala bịara ka anyị lee a foundation for this generation anyị nwanụ we are the youth of this time and ọ anyị nwakwa ma ọ dị mma ma ọ dịghị ihu na ọ dịghị mma na nwanne ọ dịghị mma na so kekwe na ị ga-eme enwere onye ga-eme ọkwa ha anwụbana most of them anwụsịbana most of them anwụbana den ka ekpere hu wido onye ga-emere anyị ya ọjụjụ anyị bụ kodo ọnwụ na ya emere ya ka onye ga-emere anyị ya kedu onye ichere onwe tomatik oge mụna kata nọ ana igbo atọ na ọ dị mma ọyịhụ nchere ọ ga-eme wonda iteta ụra ozugbo mepee anya na dis ana igbo aghọ paradaịs unu na-eche n'ụlọ ụka nke a wee na baịbụl ka ọ na-eme ọ bụrụ na ife nke a na-eme na baịbụl na baịbụl ọ naghị eme na ife ị ga-eme iteta ụra wonde wonde pụta na gada gị pụta na ụlọ gị otu a n'anya ọ bụrụ na evri wee chenji na ihe ọjọọ abụọ na enweghịzi ihe ọjọọ dị n'ala igbo evri gọọmenti wụ disapia anyị ebidozie n'isi tibezie new gọọmenti mozie new polisi mozie new everything e? enwe egbe mgbe ndị gọvanọ ga-eji apụ lesbe chụpụrụ ha and enweghị mgbe ị ga-eji egbe na mma bikọs ijiri egbe na mma brutai na-eche gị ịghọtago and brutai onye nwa bụ the chief of oau chief of army staff of oau organization of african unity the chief of army staff onyenwa ọ na-eche gị so ihe ị nwere ị ga-eji achụ ya ọsọ pawa power ọsọ your intelligent so ọ bụrụ na ịtụ ha atụmatụ ka ị ga-esi wee hazie anị gị mana enwere ebe ị na-eje egbuzina onwe gị oge egbuzina onwe gị oge ọnwụ na ndị a amaghị achị tụọ na alụ wepụrụ ha ị ga-eme nwunye ị ga-eme nwunye onwere onye ị ga-eme nwunye you can ọnwụ na ị mara strategy jee chọọ ndị ma ihe ka ha nye gị atụmatụ ị ga-eme nwunye ọnwụ na ha adịghị ga bikọs ebe ị ga-ebidogodi bụ na ndị agha na-achị gọvanọs ahụ ị ga-ebidogodi tie ị ga-ewepụgodi ha but nke nwere ọnụ an organization maka ọnwụ na ị nwere ọchị na ahụrụ ka esi ama ụtọ nsị ọnwụ na ị nwere a functional organization ị kwesịrị ịma ihe m na-akọ enwere e functional organization ndị Igbo nwere thousands of Igbo union meeting they have thousands of Igbo meeting I don't see their presence from their presence ọ bụ ya bụ ihe anyị lakịrị anyị datin anyị lakịrị principle ọ bụ na anyị nwere principle n'ala Igbo ndị gọvanọ sef agaghị emere ihe ha na-eme bikos ọ ma na ndị aha ndị aha ndị a na-agbara afọ bụ dibịa mana nke ọ ma na ịgba aka ụkpaka so nwere ọchọ kpọọ mmadụ na akpọ ofu onye isi ụnụ si abịa ah. o bụ ihe moto na-abụ nye ya ego onye ọbụla aba na akụkọ bụtụ na enwebụrụ nwere strọkchọ bikos strọkchọ anaghị enwe onye isi strọkchọ bụ evri evri branch ha nwere onye isi na evri branch so onye ka ọ ma ọ ga-akpọ ọkpọ ndị ọlụ wọtọfụ ndị ndị oru ọkpọ ndị oru wọtọfụ ndị mgbidi so ọ maghị ebe o ya ebido ebido mana nke a anyị adịghị mma polisi anyị adịghị mma kọtụma so mbọsị ọ sọrọ ya ọkpọọ ofu onye si abịa si ya mụ na ahapụ ụmụazị ya bịa ka mee ihe onye ọbụla abakwa na oku bikos anyị nwere strọkchọ mana ọ strọkchọ a ka anyị nọtụdie na-ayọ ụnụ ka anyị nwee na strọkchọ nwanne nwere ihe m ji ya na eme n'ọdị ibe gị ịnọdị na mgbidi ọ bụ nụ nwe mgbidi ọ bụrụ mụnwa pụtụ ka anyị nwee na ebe anyị na-eje les have a way going anyị ma na ihe a bụ plan anyị na ebe anyị na-eje this is our direction na anyị na-eji obedio na mgbe ọbụla anyị kwuo something ọ bụrụ na gọvanọ gọvanọ bịa anyị asị ahịa chọghọ dị gọvanọ nwanne m pụsị ahụ onye ọbụla niile bụ onye igbo n'ụwa ga-apụta si na ya chọghọ dis man onye ahụ ga-apụrụ anyị mana mba ọ anyị nwe ga-apụta disef we don kia na anya nanọdụ ebe ahụ onye ọbụla don vote for him mana ọ ga-anọ ebe ahụ don vote ọnọdụ ya he will stay there ị na-ebekwa akwa na-eje o ịnọkwa dị na-ebe akwa na kọmplen kwe ga wepụ go and remove the man isi mba then why complaining ka ekwe na complain ọ bụrụ na isiri gị ha ewepụ the man why are you complaining mmadụ na nwanne mmadụ na-abụ anaghị akarị mmadụ 100 ofu onye ka ofu onye siere ọha ndị Igbo na-atụ inu si ofu onye siere ọha ohe ericha mana ha siri ofu onye oge ericha there is no how ofu mkpụrụ gọvanọ will defeat the whole people in the in the Igbo land is impossible onwere ebe ọ na-eme onwere ka ofu mkpụrụ gọvanọ dị fitie ndị Igbo niile asị ka ọ bụ because we are not organized either organizing you are not organized that is the problem so if onye complain ndị gọvanọ na ala Igbo na anaghị eme ọfụma you are the problem ọ nde ndị gọvanọ you nke nwa the problem ọ bụ gọvanọ because gọvanọ were single man ka ihe mere ụnụ what happened to all of you you will not vote you will not vote nwere onye si gị votuo but ebe ọ bụ na ị nọ n'obodo a ị nọ n'ala igbo n'ala igbo ka ị nọ wụọ mma nna ebe ahụ anaghị ama ọfụma unu enweghị ike ịnọ na anịsị na ka ya ga-eme n'isi man ka ka esi wepụ n'isi man you cannot do it because ọ bụrụ unu mere ya unu ga-ewepụ ya unu mee ya ịfụ na ihe a na-agwa gị na ike dị na-akpọ na-akpọ ogbu ji egbu agụ ha dị unu mee ihe a na-agwa gị ịfụ na ike dị na-akpọ na-akpọ n'ogbu na-egbu agụ na-egbu agụ unu anụbeghị anịsị nna this man agaghị abịa there for for four years again tụrụ ntutu otu taa sị na dis man can never come here four years time you begin to mobilize yourself and ọ gaghị abịa there he will not that is how nature work ime ya avoid ọnọcha otinye nwanne ya if you avoid him ọ ya otinye nwunye ya sef nwunye nọsi ya otinye nwanne ya nke tọrọ nwunye ya ị ga na-ebekwa akwụ ntere nwụọ nke ahụ aga pump and play pump and play onye ọbụla gwa gị ọdawiz ọjọọ ọsọ na-egbu gị oge wetin your time so ọ bụ na ya chọrọ ndị gọvanọ ịma ihe ị ga-eme ọ bụ na ha adịrọ mma do the necessary do the need imere onwe gị imere avoid how can you avoid your life is your life ị nwere ọkụ ị nwere mmiri ị nwere ụzọ ịma ha na ọha nwa enwere ihe ị nwere inweghị ụlọ ọgwụ a na-enye billions of money every month allocation ọ na-akọrọ gị story ifugo jos ga jụọ kedu ego na enye ndị gọvanọ every month go ask jegori je jụọ gọvanọ nwere access to earmark to borrow money if apart from nke e nyere ha enye ha nwere eh, access to borrow money to make your, your city or state or whatever Japan of Africa ha anaghị eme but even you even instead of you to mobilize yourself and do the need ịnọdụ na-ekwuchi m ntị oge agwa sef ịtọ nụọ taiga nwere ike ibo m iro oge nwere ike tọọ m iro that's why ụlọ nkịtị o nweghị mgbe ọha ga-esiri ofu onye nni orisie is impossible n'elu igwe ọ eri nwunye n'elu ụwa eri nwunye never ever don't deceive o nwere onye onweghị mgbe ndị ugwu ga-esi na ugwu bịa n'ala igbo tinyere gị gọvanọ never is your absent yowe way absent dey enjoy your absent because that stupidity the absence ka onye na-alaiki influence because you don't know politics in politics we influence people a na-eme influence to to dictate who governs them so that the you enwe interest in that place but all vacuum na cause ya ọnwụ na inwe vacuum there then inye guy the chance to invade but ọnwụ na ime occupy the place anyị agaghị emenwe anyị try ugbu me try of course onye ọbụla ga-agbakwa mbọ ha ga-atry kwa but ọ gaghị adị possible na because ụnụ nọchiri everywhere ụnụ <laughs> nọ ebe niile ha bịa ụnụ ablọk ụnụ ajụ ị na-ekwu na-eti mgbu ọ dị home media nọ n'ala Igbo si na onye aka a ga onye aka anyị chọrọ every midia ebe ọ bụla ụnụ nọ onye aka anyị chọrọ don't be dos agba ọsọ confront your problem don't run away for your problem ndị igbo anaghị agbara nsogbu ọsọ onwe gọvanọ na-adịghị mma confront one gọvanọ and life and direct wetenụ si na onye aka unu chọrọ i tell you just try anya anya once next time ọ bụrụ na ụwa ọkụrụ nso kwuo okwu ụnụ asị asụsụ pụọ ebe a na ọ onye iberibe si na onye aka unu chọrọ everybody ọkwa nke half half mba everybody chọrọ onye a there is no how kama iwere nwanne ịnwụ ha ihe a call me na n'ihi ebe ahụ I come and meet you if you die like this you are dike iwu dike ịnwụọ like this iwu dike na ebe a na ihe anyị chọrọ bụ ihe unu chọrọ say what you want and ihe anyị unu chọrọ work towards it work towards ihe ị chọrọ work towards that na ị chọrọ nwanne that is how life works ị gaghị asị na ị chọrọ something gba ya aka I want this I want this na Facebook na facebook practically there is nothing practically enwere ọhụụ so ọ ka mma ihe ọ bụla anyị chọrọ ka anyị gaa towards it and anyị ga na-eme ihe a na-akpọ cultural event because so through that place ka ị ga-esiri wee mobilize onwe gị unu anaghị enwe sports event unu anaghị enwe cultural event all this your organization nwe uru ọ bara ọ bụrụ na enwere event that is because mythology bụ nyenwa ji ritual and ritual ji culture iwepụ ritual from culture culture anwụ onye ihe ahụ ritual na-eme iwepụ culture ritual from culture the ritual will die the culture will die that's why wee nwee because onye na-ehold the culture culture na-agakwa so inwe organization you kesịrị inwe event after event event after event so that the, the organization na-eme cultural events na-emekọ event after event so that the association will be alive so that ndị agha na-achọ izu unu ochie ga-afụ unu in numbers manụ ndị serious ọ ha na-afụ datin ume a na-awụ ha n'afọ mana ị ga na-eme something dị practical so that ihe ihe a ga-eme a na-afụ egwu a na-atụ ha ọ bụghị demonstration demonstration abụrụ anything demonstration you are giving them right to do you something. because asị gị violate any law asị violate any law agwa jide gị ụgwọ gị ịba ọnwụ many event cultural event mobilize ya people in large number event after event so ha fụva the number let them see the numbers so ha man unu nwere power to decide because all absent that is why na igbo ji wee dị ka ndị ori chọrọ power ndị ori they want to govern ha bụ ndị wayo bata ọ bụrụ na ị bịarọnụ nwanne ịbịara maachị eburu m kọpụ n'anụ ịbịara maachị eburu m kọpụ mụ na gị nwere maachị nche gị mbịa maachị chee gị chee gị chee gị afọrọ m gị kedu ihe mmemme etoro m e kọpụ tii n'isi iwe iwe iwe iwe iwe iwe iwe iwe iwe na-ewu ụlọ eghe iwe na-ewe ayo buru kọpụ na ibesie akwa ajụọ gị nwanne ịbịara maachị esi mba who is to blame ọ bụ ngwa wee na-abịaghị maachị so anyị gaghịrị ụzọ ntụwa dụrụ n'iru chukwu na n'iru mmadụ ihe m na-agwa gị ha from the bottom of my heart anyị niile mere mistake ma mụnwa ma onwe m ma mụnwa ma onwe m we had anyị we get it wrong so ọwụ inwe ime mistake nwanne accept all the mistake nothing is there we can restructure rearrange ourselves move ahead o time for this generation ka anyị gazie n'onwe anyị wee move ebe anyị na-eje ịkọsịkwa ihe na Facebook kọsị ya nonsense without practical something on the ground that shows na enwere ihe anyị na-akọ egwu nke bụ eziokwu does not make any sense four years is coming 2019 ha ga-abịakwa ọzọ ndị ochi na ndị ama eh, hapụrụkwa di ya enyekwa ha ego hapụrụ tii na akpa ị nwere skuul ị nwere ụlọ ọgwụ nwere ihe ị nwere ị ka na kọmplen kwe so the plan kwesịrị ịbụ na kedu ihe anyị ga-eme ọ ihe a na anọ anị akpa unu echekwena ji un nwere ihe ọ ga-emere ụnụ unu echere ndị Europe enweghị ha ga-emere ụnụ don't even think about that echere na ya eche echekwana ya eche na nwa bekee kama nwa bekee ga-enyere gị aka <laughs> kama ogbuo ga-egbuo kama nwa bekee ga-enyere gị aka ogbuo ga-egbuo so then why do you ịmacha destiny ka na-echekwa na nwa nwa bekee bịara na awa land sell awa father take us slavery the same nwa bekee ka ị chọrọ ka o nyere gị aka how the same nwa bekee ahụ ka ka na-efili ochegharịgo nwa bekee o ego ana m ụnụ then why do you think na ọ ga-enwe all of a sudden ọ ga-enyere gị aka amaghazị m ihe na-eme ndị amaghị m ebe ị e ga-esi agwọta ndị be anyị ọrịa amaghị m i don't know amaghị m ka ị nwere ike isi wee gwọtanwu ndị a agwọta i don't know where ndị same people ga-apụta na Facebook ọ sị na nwa bekee eme ya nka chọọchị eme ya nka nke mee nka the same person and the next month nọ na-eje na Brussels the same person on his way to Brussels what is happening so that means ihe ị na ekwusi nsiri bụkwa gịnị what does it mean so ihe ị na-akọzikwanụ before ka ezi ihe o mean na this man did this and that this, this man ochegharịgo ana m ajụ ụnụ ha echegharịbe then ọ bụrụ na ha echegharịbe ka ekwe ha na-akọzi ndị a bụ ndị nyere ndị ugwu ngwa ọgụ na 67 ka ha gbusie anyị ndị a bụkwa ndị na-aga everyday na be ha awụgharị na striti ha na-agba egwu na-ene gị na-achị ọchị na-asị dịka dị stupid ma ị na-agba egwu ị chọrọ ka m nyere gị aka ị na-agba egwu kedu ihe ị na-agbara ị kwesịrị ibi ebe na-ebe akwa mba ị na-agba egwu na ofe ezuro gị nri na ọfụma ndị ya echegharịbe ha echegharịbe nwa bekee anaghị anụ ụdị nwa bekee mana datin ị na-eme na ọ bụ iperipe mgbe ịdị sirios nwa bekee ga ma ọ bụrụ maka egbe ọwụ ya karakta ọwụ ya karakta ichenji atitudu na-eme ihe o nwere ike eme ihe nwa bekee atụbago ụjọ ụmụ ụdị omume ị ga-eme ị na-eme nwa bekee atụbago ụjọ china anaghị ekwu go to facebook gaa afọ ebe china na-edegere edegre no korean person in the facebook na-ede nonsense gaa gaa chọọ ma ọ bụ na enwere ịgwa m that is why ndị ị ga-afụ onye China na na yo area ị ike ịnụ onu ya ha na-esibe ha apụta apụta ofu ofu e nwere ike dị ten biri n'ụlọ ofu ofu ka ha na-apụta ha enweghị ike ịga ịtọ ndị be anyị dị ten na ya ha anyị ten na ga-apụta the same time ha ten ga-esi na ịnwụ na ha pụta pịa adị gwagoro ofu onye si ya nna nwanne chere ka anyị pụọ ofu ụbọchị gị nwaanyị onwe na-enye m nri ebe a na-asị ebe a pụọrọ m mana onye chi nkọ ma ihe o ji wee na-epụ ofu ofu aha dị nnọọ ọ gaghị atụpụrụ onye ọbụla ọnụ ị gaghị ama ihe ọ na-eme ọ wụzi mgbe ụmụ mmadụ ya agwa gị chee ụjọ datizi mkpụrụ amụghị mpaba gị n'afọ na nke ndị be anyị hụ onwe ka o si nweta nwa obere ego jee buru aja ahịa moto moto moto a na-ele 100 milion naira ee o pụta ọ na ụgbọgụrụ ndị amerịka oburu buru jipụ ha ka tanka tanka mmiri ọpụta afọ ya ahụ na yes nyanwa <laughs> ọ ọfụma so onweghị onye na-atụ anyị egwu n'ụwa bikos agwa anyị ọnụ anyị ọ naghị ezu ike chinko a na-atụ ha egwu even ordinary indian na-esi isi a na-atụ ha egwu bikos you don't see them talk pakistan a na-atụ ha egwu ị naghị afụ ha ka a na-ekwugere ekwugere ndị isi ojii wụpịa ị ga-ahụ onye ojii amerịka asanyere ya post contract ebe ọ na-eti egwu ọ pụọ na fesbuk otu a vidio vidio ebe ka ọ na-agha ego as na-aga ego na-aga dọla ndị amerịka na-aga dọla ndị ojii na-aga dọla ife ụlọ ọgwụ nna anyị ka agwa ọgwụ nna anyị echekwebe anyị gadọkwa dọla pa agha dọla na afrịka dọla na ara bekee ndị isi ojii tacha ụfụ nweta ego jeche nje na dọla wanwan dọla ebe a na-agba akwụkwọ ọ bịa na-aga wanwan dọla kedu ihe ọ na-aghara dị isi wanwan dọla ebe ọ bụla naira ka a na-eri ebe ahụ ka ihe o ji wee chenji ego na dọla ka ọ gha ya na dọla tell me ụmụ oh, obere omume a mana ụnụ ama ha na ihe dizaya na-eli dị todisi obere omume ọ nnukwu diza ọ nnukwute problem anyị na-ewe na osmotin anyị na-ewe na osmotin but ọ nnukwute ihe inside us o nwere ike ilid kwe to something else ị na-amarụ mmadụ ga-atabe ahụfụ gaa Malaysia ma ọ gaa ebe nwa tasịa afụfụ nweta ego ma o zuru oshi ma ọ gbara agba dọntia o were the money gaa village were arụsị ụlọ were emepe ụlọ ya spendie nwere ike spendie 100,000 dollars wee mepee ụlọ kwa azụ to Malaysia ọ Thailand jekwe chọbakwa dị ego ọzọ kama ọ ga-ewere ego a baa uru baara onwe ya uru mba o were the money waste ya waste sia ya ọ nachighị azụ obere oge asị na-ejide na list ndị ahịa egbu egbu mgbe ahụ onye ọbụla na Facebook emebere ya ebere ụgwọ ya ọkụghị ndị agha a na-ekwu ya ụgwọ ya ọkụghị ndị a na-ekwu ya ya bụ ọsị anya ehi echi ama ma anya ohieri ehie ọ na nọ na foreign country kịta na agara na foreign country fụ ihe ha na-eme die nyopụta ihe ha na-eme bịa na-ebunye ya espo na-ebunye ya espo ihe o meziri bụ kama ọ ga-eje were espo nyere ya wee je rụọ ọrụ ọ kọmplen be ọkwa gị nọdụ ebe ha na kọmplen ọ na foreign kọntrị enwe mgbe e si ya na na foreign asị m ya ejene foreign kọntrị ihe m na-agwa gị bụ ihe a ga-eme wee dozie obodo anyị asịghị m ga-eje n'ebe ọ bụla ị na-eje ije echeghị m na ndị na-asị mmadụ nọtaba ana igbo enwego mbọsị efu ka m na-ekwu ogo basị gị naba ana igbo ndị nna ana igbo dị enof ana m anụ anụ igbo stedi esi m anụ igbo bata ana m agbara adị nna m ọsọ adị m agbara anyị nna m ọsọ oke kedu ihe ị na-eme ebe a ka m jụzie gị ajụjụ ka mụ na gị kwuo dị okwu kedu ihe ị na-eme ebe a ọsị anaghị enye ya espo gịnị ka ị na-eme ebe a ndị nkịtị gịnị ka ị na-eme ebe a na-egbu ha naghị egbu ị ga-espo ịmụkwara mmega ka ị na-emebisi kedu kwere ihe ị na-eme na dị my Facebook ka m na-egbu my Facebook my Facebook kedu ihe ị na-eme eh, ebe a ka ihe na-eme na my Facebook am also in foreign country kedu ihe na-eme na my Facebook asị nga anọ na foreign country agba ha chọọ m ịma ebe ọbụla ọ chọrọ gị nọdị nwanne ebe ọbụla ọ soro onye ya nọdị I don't care ihe mma bụ ihe dị m mkpa bụ ana Igbo ihe m chọrọ bụ ana Igbo ka ọ dị mma I don't care what you think I don't care what you do ọ bụrụ onye ọbụla ma ihe 90 percent of ndị human being don't have sense dịka ọ bụrụ na ha nwere sense ha agaghị abụ religious people 90 percent of human population were religious people 90 i don't care the kind of religion but ọ religious ha dị religious 90 percent is religious check yenien check godie 90 percent ka ị maazi ihe a na-agwa gị ọnwụ na ndị isi ojii ma ihe nwa bekee agaghị akọntrolu ha simple as abcd onye ma ihe anaghị akọntrolu ya akọntrolu so don complain onye ma ihe they can never be control onye ma ihe never not not tomorrow gịnị ka nwa bekee ma ndị mmadụ sị na nwa bekee stole from our ancestors then stole from our ancestors eh? nobody stole from your ancestors you betray yourself you betray yourself you sold yourself to them we have the evidence ha lere onwe ha to nwa bekee anyị nwere the evidence to prove our people lere onwe ha to nwa bekee they sold themselves to nwa bekee today ha na complain na nwa bekee mee ha nka nobody is doing you anything onwere onye na-eme gị ihe ọbụla because ị chọghị ịnụ eziokwu the hate truth onye ọbụla achọghị ịnụ eziokwu can never see light onye achọghị ịnụ eziokwu can never see light ihe ọnụ laikịrị bụ asị asị ka ụnụ laikịrị asị and onye laikịrị asị nọ n'isi ụnụ ama ha na ọfọrọ ma asị kesị nweta isi kesị nweta asị ịma na asị pụtara isi blind ene ọbụ ọbụla ịfụrụ si si is latin alphabet because ụnụ anaghị anụ latin ịmaghị ihe bụ latin alphabet ndị a mara ihe bụ latin alphabet ha chekwa na igbo latin alphabet latin alphabet wụ definition of the symbols of igbo tonal language so iji latin as igbo and the mahadi letters in latin dị omen in igbo then ka ihe na-asịkwa ana m ede igbo ana m ede igbo those latin alphabet igbo latin alphabet ga-eji wee dee igbo kịta igbo kịta latin alphabet so if you don't know the symbols in those latin alphabet how do you know what they means? ke gị ihe mean ụmụ ibe anyị akarịgo ebe mmadụ na-akwụ anyị n'azụ ara nne anyị so onye ọbụla pụta na-agwa gị nwa bekee mee ya nke ihe out of emotion and sentiment out of emotion and sentiment ọwụ na irugo ogo ọga ije chọrọ nwa ịnọdụ nna gị filie na itogo ije chọrọ ụlọ rụọ ụlọ ebe ọzọ ị gaghị anọ bebụ na-asị mpa mpa etorugo m ịrụ ụlọ i want to leave this place ka ihe na-eche gịnị ka ị na-eche ọwụ na iru gị ịrụ ụlọ jee jee goro anị rụọ ụlọ ebe ọzọ simple as abcd nsogbu ana nsogbu ana bọtụ ndị be anyị ka nneba igwe onye be anyị eziokwu ọtụghị iro igwe onye be anyị eziokwu ọtụ gị iro ezigbote iro bikos ị gwara ya eziokwu dadi agwara m ha ka anyị suwee ree onwe anyị to nwa bekee nwa bekee bụ onye nkịtị onye nkịtị titumoro for me onye nkịtị ka still remain onye nkịtị titumoro nwa bekee still remain onye nkịtị titumoro bikos ama m ha i live with them every day by day but iberibe anyị enweghị atụ onye nwa bụ ihe nwa bekee na-eriri uru nwa bekee is enjoying because iberibe anyị enweghị atụ look ebe a na-eme mining n'ala Igbo a na-eme mining everywhere how many of us maka esi eme mining instead of ndị anọ na be anyị n'ala Igbo should nna nna anyị ha mgbe ndị gboo ha na-eme mining mining 4000 years ago of evidence in Leja n'ala Igbo mining 4000 good years ago ka anyị na-eme mmadụ ga-apụta today instead of dem ọ na ala igbo o buru ọkada buru keke kama ọ ga-eje stọdi ya o jikwe fon fon n'aka nwee data kama ọ ga-eje na data fon ya ha chọba ka esi eme minin na oge oyife ya na frens ya apụọ were ya fonu gaa n'ime ọhịa chụọ na esi eme mining chọba ya chọpụta ụdị aja ekwuru chọpụta ka e ga-esi wee wepụta dị aja were ya ga mee ihe aha e kwuru na fon na everything nọ n'ime ya everything is here kama ha ga-eje n'ime ọhịa begin to practice what they see ọ were ya gaa na Facebook ọ na-ede nonsense everything is in computer today kama ọ ga-eje were kọmputa chekie fụ machines ga-echi arụ machine na kọmputa begin to put those things together ọkwa welder ka ọ wụ weather some of them bụ welders some of them na-akpụ ụzụ some of them na-arụ tinka kama a ga-eje were this thing practicalize ya ya put is in practice if your forefathers kpụrụ ụzụ thousands of years ago ọ ga-ewere the mega o prefer iji the mega gaa na Facebook so na Christians are evil Muslims are e, this Jews are Jews kọba nonsense na Facebook ya the time we go the data we go the money we go everything goes o nwere ihe ọ ga-emepụta ịgwa ha destin ha atụghị iru nwaanyị ga-eji agwa ya nwaanyị ga-eji agwa ya gwara m ndị be anyị sị ha wepụ aka enwe n'ofe bifo ọghọ aka mmadụ onye ọbụla bụ onye igbo si na ya chọrọ ịbụ uru ọkwa ifuru aja ifuru igbu ụmụ ọkụkọ ọkwa ifuru igbu ewu rapụ ya si na m gwara gị bikos onwe ọ bụrụ na e nwere somtin ọ na anyị mesịa datin ana igbo adị mma ọmụnwa ga-ebu onye izi ga-apụtasị bute efi na ewu pere mpe mụnwa ga-asị unu weta efi na ewu pere mpe but nwanne is your own personal problem onwe your add to Igbo development is a private issue so don't bring it to public ewetara na public unless be business man odo ahịa anya because pastor na-eme business ihe pastor na-eme business that's why pastor bring it in public place to get customers so don't come here and tell me nonsense ibe na public na-ekwu you are doing it because you want customer ị chọrọ customer because there is no need bring it in public o nwere uru ọ gbasara m onye arụ na-adịrọ we find you come to your place don't worry onwe onye chọrọ ka egbuo rie ewu the person will come to your place onwe onye chọrọ ka egbuo rie ewu the person will come to your place onye onidi ibe na Facebook na-akụghịrị akụghịrị ibe na Facebook ibe na-agwa m nonsense onwe onye chọrọ ka igbuo rie ọkụkọ the person will look for you a na ọ dị ka ọ dị kpọsa ọ dị ka ọ dị azụrụ unu abịazi na-ete ndị igbo ule na pọblik unu etezi n'anya ule don't stay na one name anymore ibere anyị were ọbara fesasị everywhere ajụọ gị na-akụgheri ịkọrọ ọgbaga gbere ịkọrọ ọgbada agbada gwa anyị ihe ihe a pụtara gwa anyị gwa anyị can destiny build roads in Igbo gwa anyị how can destiny build bridges how can destiny build schools nye anyị electricity ị gaghị agwa m ke ihe na then why are you doing it ị chọrọ ka ị na-eme ime ya ọ dịrị gị mma iwe were nwere isi come take it your place nwere isi na come take it your house ọ gwasara anyị Achọghị m iji enwe isi unu achọrọ iji enwe isi ọkwa nyanwa chọrọ iji enwe isi were ga nwe isi na ya adịghị were ga nwe isi na ya adịghị not me i don't want and i believe na 90 percent of igbo don want 10 percent chọrọ adị you take it to your house onwere ihe anyị eme ọnwụ na ndị igbo achọghị ibu uru ndị chọrọ ibu uru go we go and our place i build a place n'igbo land tinye fent tinye gate ibi ebe ahụ awọ ọgbọbe bak ọ bụrụ na ndị be anyị chọrọ ịdị iberibe nsogbu adịrọ anyị gaa na ana igbo anyị egoro empty land na ada place ndị na-anaghị egbu ka achụ aja egbu ewu anyị hapụzie ndị ọrụ anụ hapụrụ ha one side ha nọdịzie die anyị asịzie ndị ọrụ anụ nọdị die let them stay die nọdị ebe ahụ gbuo dị ewu ta dị nchi dị amara ka esi enwe ọkụ na mmiri ịbịa na geeti ebe a ya achụchụ ya ga-azụ itinye isi na geeti a you send you back and ibe ị chọrọ agaghị enye gị ọrụ dị we will give you job here jee jee gbuo dị ewu were gbuchia dị ewu ịrụọ kọmpanị igbusia dị ewu ịrụọ ịrụọ ụzọ rụọ ọkụ n'ebe ahụ anyị bi anyị ga-enwe ọkụ nwee mmiri anyị ruo n'ọkụ mmụọ anyị awụọ ọkụ mmụọ rụọ dị ọkụ mmụọ paradaịs ịbịa di ya anyị achụchụ ya ga-azụ agwazie gị na datin bụ nọnsens anyị agwa gị na rọbish ị na-agwa ndị mmadụ sọntịn ọ dị ha ka ị na-emegbu ha emegbu kedu nke a na-agwa mmadụ eziokwu ị na-agwa mmadụ eziokwu everyday everyday na-agwa mmadụ eziokwu everyday na-agwa mmadụ eziokwu this thing cannot lead you to anywhere ị ga-adịkwa ego pụta in public na-agwa ndị mmadụ na ị na-eme animal sacrifice mgbe you are demented ịdị demented maka ihe ụdị mmadụ dị demented na ị na-eme animal sacrifice in public hi oh oh ihere megbuo mmadụ enwere ụdị ihe mmadụ ga-eme ọ na-eme n'ụwa enwere ihe a ga-eme ọma izo ya ezo izo ya ị gaghị ekwu in public izo ya ezo ị gaghị ka ntị na-abụ ọnụ ya isi ntị na-abụ anụkwana ihe a ị ga-apụta na public public n'ihu ndị mmadụ esi na-eme animal sacrifice human being were part of animal know it human being were part of animal ọwụ ihe a mere ndị mmadụ ị na-agba ha maka ọdịnala igbo ha na-agba ọsọ because ndị ọrụ anụ emebisigo afọ anyị ndị ọrụ anụ etesigo anyị ule terisi anyị mebisi afọ anyị unu amaghị ihe wụ sacrifice I don't think you know were ya ọgụgụrụ were fonu gị mepee ya dee animal sacrifice and read. dee animal sacrifice and read egosia ịbịa ndị mmadụ ga na-eme something nwere ihe ị ga-eme ime ị na-adị ajụ onwe gị ajụjụ ask yourself question kedu ihe ọ bụ what is the meaning of this thing ihe amagbo the meaning before ị na-eme no the meaning ordinary is about natural philosophy of life ka ị ga-esi wee bie ndụ n'udo na ọṅụ n'ala Igbo have a culture worthy of ngomi have a culture worthy of copying from anybody you can go to anywhere and say abụ m onye ọdịnala everybody will respect you hard hair respect gị because of ọkụkọ onigburu oke onigburu ongwere onigburu they will respect you based on what you build the idea you created they will respect you based on the philosophy and idea you presented igwetere na tebụl ọnya bụ ugwu anyị akwanyere gị ọ bụghị ịpụta dị akpọọ gị na-negotiate let us discuss um, this your culture can you please tell us about this your ọdịnala Igbo this culture of Igbo people that has been thousands of years we want to know then he say ehem um, you, um, um, anyị na-egbu ọkụkọ we do rituals we do human sacrifice um, animal sacrifice a ga-ajụ n'oge nwanne kedu ihe ọ bụ ihe iji eme can you tell the whole world what is this kedu ihe ọ pụtara what why what is the aim e isi anyị na-eji enwere isi asị gị ajụọnụ gị kedu ihe ị mere at the first place iji achọ ihe nwere isi <laughs> kedu ihe ị mere iji achọ nwere because you must have done nwere ihe mere na you have done something and you want to use poor poor ewu obere ewu na-enweghị ihe o mere gị iwe je isi why na ị naghị etinye isi nke gị wee na ị iwereghị isi nke gị jee mee ya nwanna ọ bụrụ na enwere virus enwere antivirus if there is no virus there will be no antivirus ọ bụrụ na enwero ndị ọrụ anụ agaghị enwe ndị ga-akọ ntị ọ bụrụ na enwere ọrụ anụ ntị agaghị adị not today not tomorrow si na m gwara gị wobi tidy you quote me right anywhere ọ bụrụ na enwere ọrụ anụ ntị agaghị adị n'ala Igbo and enweghị onye Igbo ga-agba ọsọ n'ala Igbo most of ndị nwere ego anaghị ana vileji ha ndị igbo nọ n'ugwu awụsa nọ ebe aha bikos ụjọ na-atụ ha maka ndị ọrụ anụ ndị igbo nọ legos ụjọ na-atụ ha na vileji maka ndị ọrụ anụ ndị igbo nọ amerịka ụjọ na-atụ ha na vileji maka ndị ọrụ anụ ndị igbo nọ england ụjọ na-atụ ha na vileji maka ndị ọrụ anụ ndị ọrụ anụ ga-apụtazi mpọ bikos enwe fesbuk na-eme ndị mmadụ intimideti n'Europe ndị ọrụ anụ a chụrụ ha chụfuo ha na vileji ebe ọ bụla ịfụrụ ịkpa inwe ahụ agbuo kpaka m exile a ga-enye gị 25 years ka never see that, land 25 years ị gaghị abata na land again or you go in life imprisonment life imprisonment nwa ahụ ahụ ga ebi na-achụ datin igbuo ọbara na iro na public 25 years imprisonment ị gaghị the outside gbuo ya n'ime ụlọ gị why na anaghị eme inside your house mee inside your house na why should you go to the public and do it on the street ị na-eji ụmụazị egwu mee ihe na ya adị gị ndị igbo erugo mgbe a ga-etichi ya lesin agadi mma ịkụziri ha sọmtin ime ya na ya adị gị na-eme gị ime ya n'ime ụlọ gị mee na n'ime ụlọ gị ịbịa na-ekwuchi mmadụ ntị na fesbuk ị na-akọ nọnsensị biko wepụ n'aka enwere n'obepe ọha aka mmadụ wepụrụ na ihe ahụ ihe a bụrụ ọdịnala ihe awụyo pesinal problem onwere onye chọrọ ịma ndị ndozi ọdịnala ya chọghị ịma ọ bụ yọ pesinal nobody cares but inside your house inside your house not public place so ị na-egbu achụ for you because m jụọ gị kedu ihe ị na-achụrụ ihe a not for you nwa ọkwa your own better good for your own best anyị nidiri ọkụ anyị nidiri mmiri anyị nidiri ụzọ anyị nidiri schools this thing can this thing help isi m no ngwa desie na ya adịghị desie na ya adịghị ihe m chọrọ bụ ezigbo ụlọ akwụkwọ ndị igbo pụta ha enwe ihe ha na-eme they can mine they can use motors to build bicycle they can use stones to build metals they can do so many things practically in igbo land kee ọrụ ọrụ adịrị and nkụsie ihe a niile njụọ gị nwanne ihe a niile na-enwe ihe ọ nwere ime with this thing na ekwu na ọsị mba nsị ya ngwanụ keep it for yourself biko iwe wene gị keep it for yourself onwe onye bịa na ya adịghị kụọrọ gị aka si gị na ya chọrọ ka ị merie ihe dị ụna nsogbu adụrụ merie ọ gbasara anyị ọwụ between you and the person but ịpụtakwara na public si anyị na nke a bụ omenala igbo nke a bụ adịnala igbo ikwuru datin bịa na public agwa gị na ihe ị na-edetry bụ mm, identity of the horis race because ị mara you don't know how ka esi ata okwu eze ihe na-eme ndị Igbo ịma ka esi ata okwu ezi enwere ihe a na-ekwu na pọblik nwe ihe anaghị ekwu tọọ the whole gọọmenti nọ n'ụwa even ịjụọ Trump na ọ sị gị na Iraq na even ọ Bush na even ihe a adịrọ mma mana ọ na-apụlanụ ka ọ ga-esi eje Korea ọ na-apụlanụ ka osi si koria Korea ọ sị gị na Iraq Iraq bụ mistake Obama sị gị na mm, Gaddafi bụ mistake ka ọ mana ọ na-apụlanụ ka o si ejesiri ya ọ sịghị Obama bụ mistake agara mistake mana ọ ndebe anyị ga-eme something na-adịrọ mma ọ pụtara public ọ na-ekwuye nwanne enwere ndị ọdịnala enweghị ndị na-enweghị na-efe arụsị ebe gịnị bụ arụsị enwere ihe bụ arụsị biko na-akọ ihe na-akọ o nwere onye na-efe arụsị ihe anyị na-ekwu bụ something particular issue ebe a enwere ndị ọdịnala na-efe arụsị there is nothing like arụsị there ihe a na-ekwu bụ simple thing a na-enye mmadụ advice ebe a ha bụ ụmụnna anyị ka ha bụ so ihe a na-ekwu bụ we are giving them advice on what to do they remain our brother because ha ka dị ndị nke ụka mma at least ha kwegodoro ekwe n'ọdịnala ọdụ na ha mee mistake mana at least ha kwere ekwe what of ndị soro Jesus Christ white man na-eje jee maka ndị soro white man jewara nkọ jee kpọgodo ndị aha before anyị na-akọ ihe a so hapụrụ anyị na ndị ọdịnala anyị ji ha anyị maka anyị na ha si ekwu hapụ ha ha anaghị efe anụ arụsị ọbụla ghọtago so ọ bụrụ na bikos na mmadụ mere misteki asị ka dị egbuo mba ya anyị na-agwa ha bụ ha emezina ihe ha na-eme na ọdịrọ mma ma ọkwa ma nka nke arụsị ahụ dịrọ m sọ so asị m ka m kene hụ na ụmụnne anyị wee ofu anyị wee ụmụnne enwere ihe dị n'ime ya enweghị onye na ibie na-ese kama na ihe a na-ekwuru a na-amara ọkwa mmiri maka ozuzo ya ụmụnne pụta na ebe ahụ ụzọ adịrị ya ka ije kwuo ezigbo okwu maka ịga ụnụ kpọọ oku nwere onye ga-abịa <laughs> ndị na ọrụ anụ kpọọ nwere onye ị ga-asị na azụtara ya eh. ifesi ọbara na fesbuk ka ọ go and call meeting nobody will sọsọ ndị ọdị ka ọ dị gị ya abịa mkpụrụ mmadụ ise ma mmadụ 10 <laughs> nobody will come because ihe na-eme na-atụ ndị mmadụ egwu because mmadụ anaghị eme ihe ọ na-ama ala ụlọ mfesi ọbara ebe a ndị mmadụ pụtazi na dizi anyị ka ihe ọ na-eme na-atịrị na ekwe ka anyị na-eme na onye na-abịa dị so si n'ebe ọnwụ nụ nchọrọ ka anyị igbo baa uru pụta na ebe ahụ na-eme unu eme na ya adịrụ na apụta na fesbuk eme ọ dịrọ mma <laughs> pụta na ya ikonu <laughs> ọ ga-adịrụ unu na mma ọ dịrọ anọ